igbo ndị ọma na-ege m ntị ekele m n'ekelesi unu ike taata abịara m ka a si abịa n'ọgbọ mụ bụ maazị uchenna ijegalụ nke prosium telivishọn na redio nke nọ na kaduna iwetara unu akụkọ ahụ anyị na-ewetara unu emume anyị ahụ nke anyị kpọrọ anyị bụ ndị igbo taata na-etufuo oge anyị ga-ewetara unu ihe dị mma ikwesịrị ịnụ ihe gbasatara ndị igbo dum nọ na kaduna nke kacha nke ICWA tata ọsọsọ ime ọkwa ka anyị wetara unu anyị ichi ugwu unu na ICWA Kaduna akwado ihe dị iche iche ha ga-eme n'afọ na-etufughị oge a ga-ebido imebi nke izu gasị ụmụ ụbọchị m maka ha asị na eme ihe emekwuo ya ọzọ ndụ anụ ya nke taata a na-asụ unu unu gee ntị ọfụma ọ ghara ịbụra na unu anụghị ya ICWA nke Kaduna na-akwado emume nke a na-akpọ ichi aka eze nke ịbụa a na-akwado ya na-akpọ asọmpi football competition nke ịtọ ha na-akwado ihe bụ mbọsị anyị mbụ igbo dey na kaduna ihe a niile bụ ICWA kaduna na-akwado ya na-asị gụọ bụ nwoke na-ege m ntị bụ onye igbo gụọ nwaanyị na-ege m ntị bụ onye igbo ebe ọ bụla ị nọ ị ga-agba mbọ ka itinye aka ka ịfụ na ihe a gara ọfụma ebe niile a ga-esi otu ego a ga-eju emie na Chukwu ga-enye aka ka ọ gaa ọfụma gwa nwoke na-ege m ntị ịmara ndị anyị ga-ejekwu wee yụọ ka ha nyere aka ka ha wee gaa imepe ọnụ ugbo ihe a bụ ihe ndị Igbo ka ọ gaa ọfụma wee were ohere a wee na-ekene Chief Uchenna Francis and mbụ President General ndị Igbo na Kaduna na ndị kabinet ya niile wee na-ekenekwa President steeti niile nọ na Kaduna nke kacha nke my own steeti Enugu steeti prezidenti enugu steeti mbụ barista asọwa na ndị ọzọ wee na-ekelekwa dị dịka onye ọkaikpe nke ndị igbo na kaduna mbụ barista ewuzie akụfecha wee na-asị na ihe niile ha ga-eme gbasatara emume a ngwụtara ọnụ aga ọfụma gwa onye na-asị na ọma nga ọ gachago maka na chukwu atinyego ya aka chukwu atinyego ya aka ihe ị ga-emedobe nnọọ ị ga-enwe njiji maka na ihe na-aga na-aga ọfụma ndị igbo na-ege m ntị biko gbaanụ mbọ kwuru nyere aka ka ịfụ na emume a ịtụ anyị na-akwado ime ha achaghị aga ọfụma ọ gaa ọma mma maka ndị Igbo si na ihe mere ọfụma ihe mere mma ya adị mma maka eme ihe ka esi eme ihe ome gịnị oyie ihe biko gbaanụ mbọ tinye ya n'ekpere tinyekwa uchu ka anyị wee fụ na ihe ndị gbasara ndị Igbo na Kaduna gara ọfụma ee eh, maka nke asọmpi ekwuru ekwuo na ọ bụrụ na iruo afọ iri anọ na ị gaghị esoro esi ọnya bụ mpi na kaduna ihe agbakwa mbọ ka itinye isi na ee ihe ndị Igbo na-eme ọ na ruru afọ iri anọ ije ọrịa egwuregwu a na-eme ọ na-adaba ọ na-adaba e wee na-asị kọmitii niile na-afụ maka anya niile chukwu ya nọnyere unu ọ ya gara n'ọfụma ọfụma iji ọ ya gara gị ọfụma ndị kabinet dị na ya gara gị ọfụma ndị Igbo dum na Kaduna ọ ya gara n'ọfụma mmụọ gwa nwafọ Igbo ọ ya gara n'ọfụma ee nye tụfuo oge ka ya ghara na igbugbo oge kwuo mana ịchọkwa ifu m ụbọchị ọzọ ka mụ na kpakọrịta ị enweta m na Prosium RTV Kaduna wee nweta m na 081 22 80 7671 wee nwetakwa m na 090 46 46206 ime ikpọ ha na n'igwe na-agba biribiribiri ma ịchọkwa nwetụkwa na webụsaịtị nweta ya na www.prosiumrtv procyon bụ p-r-o-c-y-o-n makwara na afọ m bụ maazị uchenna ijegalụ ka ọ dụbụsazanyị fụrụ ọ ya adịrị ndị igbo mma ebi ebi ebi ekele m unu